daalụkwa ndị ọma na-ege ntị ekene m nwoke kene nwaanyị na-egenụ ntị unu n'anya ife onyonyo unu ga-awọchị kịta ife onyonyo a ga-akọwalụ gị ife niile ị kwesịrị ịma ọ ị chọrọ ịma na na-eme na Enugu Ezike Enugu steeti maka ndị ahịa ndị izu mbata na Enugu Ezike ife niile gbasịtara ya kunu gem unu ga-amata ụbọchị ole ma ole gara aga ndị isi IPOB e na onye dị in charge of esn kọwaa na enweghị esn kampụ dị na enugu ezike na enugu steeti mana enwe ndị ji afa esn wee mee vidio si na ha ga-egbuchisi ndị gọvanọs na ndị politishans na kedu ndị bụ ndị ahụ gee vidio mụ ama akpọrọ gị afa mana ga-edisi vidio ga awachi na ị ga onye pụtasị gị na enwe na ya nwee kampụ na Enugu ezike then imalụzie n'ọnya ahụ kpọbata ndị agha ndị zum leeluigwe ezike ka e wee gbusisiwe ndị ndị biafra inocent biafrans so achọrọ m ka ị gee dis vidio ka ị ga-eluo ya n'isi the reason ndị amị ji wee na-akpagharị n'eluigwe ezike bụ na enwere onye ji afa esn wee mee vidio wee sị na ya ga-egbu ndị politishan gbuo ndị ọkpọrọ afa many politicians mana ipob enwere kampụ na esn e, e, enwere esn kampụ na enugwu ezike mana ọ nwere esi gị na ya nwee kampụ na Enugu Ezike gee dis vidio ka ị wee nwee ike ghọta ha ncha niile in details ka ị wee malụ mgbe anyị gwara unu avoid anything autopilot na-ajụ gee nya ntị ka unu wọchizie ọbụla mụnwa ga-akọwa mana onye nke a ga-akọwazi elu na ya o si from Ezike and ọkọwa maka ndị dị in charge of Enugu Ezike maka ndị na-aghọtabeghị ife na-aga daalụkwanụ ipob one family ipob one family eh, ndị Enugu-Ezike Igweze North ipob home and abroad ekele m onye nna n'ụlọ ya bụ maazị comrade Imam magada from America ihe m ji bịa bịa n'otu na-abụ banyere voice e na-ejiri nọmba ndị obodo oyibo ya gbaa gama viral ọ nọ na threat na adị ka egbu gọvanọ ma adị ka egbu onye elu ma adị ka egbu onye ala o mentioned many names there ee anyị na-eme meeting banyere ya n'obodo oyibo since anyị jiri nweta the voice emego met investigation banyere ka e the voice ji egbe ite mee o doro anyị anya na coordinator IPOB na Igbeze North bụ maazị Stephen Ejiofor na-eji eji na mee from our investigation no nwere anybody kwere ka na voice devoice eh, me mere di voice eme kiri ha not na anonymous so uh, as we know anyị nwechara problem with politician n'Eluguizike ma anyị ha amaghị enweghị esn n'Eluguizike ipob ekwumeme yesterday ọnwana ụnya Chinasa Nworu ekwughị eh, e na-enweghị esn kamp n'Eluguizike ma anyị na nwaanyị ma ahụhọ m ihe nwere be anyị volunteers ma ihe ihe IPOB Oluwezike ji fọm ndị volunteers bụ gịnị ndị ya echekwube be anyị ma Fulani na-aravage everywhere bụlagatala ebe anyị bụ mmadụ anyị na fia na-eme na Benue steeti a ga-atụ na ndị otu ya anyị na eh, fia na-eme na ha moved very close to Oluwezike ya bụ anyị ji fọm na volunteer ma ha enwe ike dịrị redi ma ndị Fulani ya jụ aba da iberedu i from the volunteer we did attack uh, ndị uh, attack ma uh, politicians ma anybody now n'information na-enweta ma ọ bụrụ na ọ bụ eziokwu bụ na ndị ipob ma ndị volunteer na-arapọ with ndị politician anataghị ego te na na-ego ifon bọtọ m abụghị abịa mbịa na mbịa na voice emeri ya ihe gbasara anyị bụ na onye m merie ọ bụ na ị nwere ndị kriminal gang maọbụ na ibe ike kidnapa maọbụ ọnụ gunmen ị chọrọ ome voice ya threat n'ibodi ịghachi esn bọm ghachighị ipob bọm na aja mgbachi ọnụ na but as far as dimension na amara ipob maọbụ esn na onwe ndị ọ gbasara adị abịa m ji bịa na fumefu na aba na voice nfa ekirighe ha mama akpọọ m ịgba anyị na platfọm ọ sị m na-amaghị emeri nọba ịnọ gbanye n'ifu si ya memo gavaira ya na nwunye echere gị eche gbanyere gbarịghachi meme nweta medi nọmba meme agwakọghị onu nọmba m nọdị m na-ekwu mgbe na-ebu tọ voice this my video ma ọ ga viral ọ bụrụ na ị maghị onye mere voice nfa na the person nwere 7 days from today nta Wednesday till Wednesday next week origin private ọha ma nọmba m na nọmba m nọ na platform m na-afụme ihe banyere ihe mgbe mara esn ọ ndị politicians mgbe chere ehiri ya chi Wednesday next gaa n'ihe anyị eme na abụ na IPOB ya kpa ama nfa ndị a na-akparịa na ndị mara maka ha because we ike fụta were ha eh, an organization wuo ya tret na ndị mmadụ megide ọma ọmakpa ya so o nwere ohere ndị ha mara ya nwere ohere ọgụ a from now till Wednesday next week ya na orichim private but ọ bụ anybody n'obodo oyibo dị na IPOB ma anyị na akpam ihe dị na asụrụ m ya fita public because of his own security no ya afta chọrọ nọmba na bụrụ nọmba m ọkpọ m na na ma anyị mara bụ eme mgbe ọ bụrụ na anyị ga-ere nchighiri ya chi next week Wednesday ga ma ya nụrụ olie na-apịa obi elugwu ezike nyego ya kwa ama mgbe mgbọm ya sịrị na amadịghị ya emetere ezinụlọ ihe ma ma ọ na-agbakọ nkịtị unu na-eme ya na vidiyo na ka agụsụ nna m ESN in Enugueski. The ESN in Enugueski is intact. Completely intact. Not even a scratch. We saw a picture where the Nigerian Zoo Army or military or police were flying on social media. They, they, they, they presented then gone, then and pump action, saying it is ESN. Some people already came to social media and started shouting. There is no ESN in any way. That's not hearsay in any words again. These are the the na from vidio na enwesiri m simon ekpa na m with esn n'elu wizkid na si na esn n'elu ipob leadership ekwumemere enwere esn n'elu so na ya na grupu simon ekpa eh, ma ndị na ha e esn nke Simon Ekpa na-emegharị awachi ọnụ na bụrụ esn mbọ ọzọ ọ bụrụ na ị nọ na platfọm na-azụ onye IPOB ma ọ bụ volontia mgbe e sone na nata ndị politicians ego na-agba ya manụ from from talachiri azụ but from today mgbe o mere ya kpọọ anybody nọ na ha ma ọ bụ esn ma ọ maọbụ IPOB ji ya nata ndị politician ego na manụ vijigo ya esoe. ọ bụrụ na ọbụna emefe ndị na-eyi zube politishan go iri ihe ndị nwere bitin na wand Wednesday next week owo chi n'ofu anyị na politishan sa anaghị esopụ ma anyị anaghị anata ha ihe because ihe anyị nọ